AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe gara anyị niile nke ọma n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke a nke Chineke nyeworo anyị iji nọkọọ n'ụbọchị taa ma tụgharịa uche leba anya na ihe gbasara ezinụlọ anyị ọ ga-adịrị gị na mma onye nwe m ga-agọzi gị n'ezie ụbọchị gara aga mgbe anyị na-achịkọ isiokwu a ọnụ anyị sị na ụbọchị taa na anyị ga-abụ ndị ga-eleba anya mata ma ọ dị ihe ndị nke pụrụ ime ka mmadụ ghara ịbụ onye nwere ike inwe mkpebi nke aka ya otu n'ime ihe ndị ahụ bụ na nne na nna bụ ndị na-eme ka anyị ghara ịbụ ndị ga-enwe ike nwee mkpebi nke aka anyị mgbe ha chere na anyị etobeghị na anyị erubeghị ịgbazi ihe na anyị erubeghị inwe mkpebi nke ga-enyere anyị aka na ndụ nke a emee anyị aghara ịbụ ndị ga-emata ọ dị ka ikike na ihe ndị nke anyị pụrụ ime nke dị n'ime anyị anyị abụrụ ndị na-ala azụ n'ikpebi ihe nke kwesịrị ka anyị onwe anyị mee nke abụọ abụ na ọtụtụ n'ime anyị bụ ndị ụjọ na-adị n'ime ndị na-atụkwasịghị onwe ha obi ọ bụ ya na-eme mgbe ụfọdụ anyị anaghị enwe ike nwee mkpebi nke kwesịrị ekwesị anyị amaghị ihe anyị pụrụ ime ọ bụ nramahụ ji ọtụtụ mmadụ na gburugburu ebe ọbụla nke anyị nwetara onwe anyị matakwa gị onye mụ na ya na-atụgharị uche na ekwensu bụ onye nọ na-amasị ịhụ na anyị na Chineke nọ n'udo ọ bụ ya kpatara ọ na-eji etinye ụjọ na enweghị nchekwa n'ime obi anyị mee ka anyị bụrụ ndị na-apụghị ịmata ihe ahụ nke Chineke tinyere n'ime anyị ma chọọ ụzọ ghọta ma so ụzọ nke Chineke kwadobere anyị n'ụzọ dị otu a ọtụtụ n'ime anyị anaghị enwe mkpebi n'ihi na anyị amaghị ọdịka ịhụnanya nke Chineke hụrụ anyị anyị amaghị ọha ka ikike nke Chineke tinyeworo anyị n'ime anyị amaghị na anyị pụrụ ime ihe niile site n'ikike nke Kraịst onye bụ ike anyị na Chineke pụrụ inye anyị ikike mee anyị abụrụ ndị ewulitere elu na amamihe nke ga-enyere anyị aka inwe mkpebi nke kwesịrị ekwesị nke atọ bụ na ọ dị ọtụtụ n'ime anyị ndị ọ na-amasị ime ihe ga-atọ ndị ọzọ ụtọ ịjụ ndị mmadụ esi otu ole eme nke a asị gị emena ya n'ụzọ dị otu a anyị na-achọ ka mmadụ were aka ya na-atụrụ anyị ihe nke anyị kwesịrị ime mgbe ị na-achọ izu n'aka ndị ọzọ etufula izu nke gị lee anya onye ahụ ị na-ele anya ka ọ na-atụrụ gị ihe ndị a ka ọ na-ahaziri gị ihe a ị maara m ọhụrụ gị n'anya ị maara m ọ chọrọ ọganiru gị ọ bụ ihe mwute na ụfọdụ n'ime anyị ga nnọọ echere ka a sị anyị lee ihe ị kwesịrị ime tutu anyị enwe ike mara ihe anyị ga-eme ọ bụrụ na ịnọgidesie ike n'ime ndị dị otu a na-enweghị ike ịghọtasị na Chineke emewo gị dịka o si mee gị n'izuru oke na mmadụ n'ezie ị gaghị enwe ohere ibi ndụ nke ị kwesịrị ibi ị gaghị enwe ohere nke ibi ndụ nke ịchọpụta ihe Chineke kwadobere gị gaa hụ na n'ikpeazụ ị ga-abụ onye nke ndị mmadụ ga-esite n'ime gị na-ebi ndụ nke ha onwe ha mgbe ị na-eme ihe ndị mmadụ gwara gị ọ pụtara na ndị ahụ na-ebi ndụ ha n'ime ndụ nke gị o kwesịghị ekwesị ya ka anyị ji na-atụgharị uche na ihe dị otu a n'ụbọchị taa nke anọ bụ otu ihe nke na-akpata anyị enweghị ike inwe mkpebi bụ na ụfọdụ n'ime anyị ụjọ dị anyị n'ime ka anyị ghara ịdaba n'aghọm ndị a bụ ndị otu ha si bulie onwe ha elu otu onwe ha si ju ha afọ ya eme ha ha anaghị enwe ike ime ihe ha kwesịrị ime ka a ghara ịsị onye a ọ bụkwa onye aghọm pụrụ ịghọ ya eme ha ha apụghị inwe mkpebi mgbe ọbụla ka ndị dị otu a na-anwa inwe mkpebi ime otu ihe ma ọ bụ nke ọzọ ma ha apụghị ime ihe ọbụla chetakwa na anyị na-eme ka o anya na ntụgharị uche nke a sị na ụzọ ị ga-esi mara ma ihe ị na-eme ọ bụ nke kwesịrị ekwesị ma ọ bụ nke na-ekwesịghị ekwesị bụ ịmalite ma ọ bụ ịbanye n'ihe ahụ nke ị chọrọ ime naanị mgbe ị bidoro mewe ya ka ị ga-achọpụta ma ọ bụ ihe kwesịrị ekwesị ma ọ bụ ihe na-ekwesịghị ekwesị ọ dịkwana mgbe ị ga-abụ onye aghọm na-agọ aghọ ọ dịghị mgbe ọ ga-abụ ihe ọ bụla nke ị chere ime ya pụta otu ahụ isi chọọ ya mgbe niile onye na-ele onwe ya anya n'ụzọ dị otu ahụ amaghị m ihe m ga-akpọ ụdị onye ahụ n'ihi na ọ ghọtabeghị nke ọma na ya bụ mmadụ na ọ dịghị mgbe echiche mmadụ niile ga-ezuchi oke ọ bụrụ na ịmalite ihe ahụ nke chọrọ ime aghọ m aghọ gị nramahụ nke ị ga-enwe ga-abụ nke dị na mkpirimkpi ma ọ bụrụ na ịnọgide na-enweghị ike ikpebi ihe nke ị kwesịrị ime ihe ọ na-eduba gị bụ na nramahụ nke ọ gara ahụ ga esi n'ime ya pụta n'ihi na ị pụghị ịgbaga na mmadụ nke ise bụ biko nwanne m nwoke nwanne m nwaanyị ọ dị ihe ahụ nke anyị chọrọ ime ngwa ngwa ị nwere mkpebi ahụ biko were ọlụ sochie ya were ọlụ sochie ya ọtụtụ n'ime anyị na-abụ ndị na-anaghị enwe mkpebi n'ihi na anyị achọpụtala ihe nke anyị kwesịrị ime ma anyị apụghị ịnagide ihe ọ bụla nke ya na ya so ihe nke ga-eme ka echiche ọma ahụ nke etinyere anyị n'ime bụrụ nke lụpụtara ihe ahụ nke anyị bụ n'obi onye ọbụla bụ onye nke mere nke ọma na ndụ ma nwoke ma nwaanyị n'ezie ndị a bụ ndị ọ bụ ha enweta mkpebi nke a dị oke egwu ha anọgide n'ime ya kpebie na ihe a uche m gwara m ihe a m na-atụgharị uche n'ime ya ụbọchị niile aga m eme ya aga m anagide ihe ọ bụla nke ọ ga-apụta ma mee ihe ahụ nke obi m gwara m ma ebu nke ga-enyere m aka ọ bụ ya bụ ihe anyị na-achọ iwepụta n'ihe ndị a niile ọ bụrụ na ịtụgharịa uche n'ihe ndị a dum nke agụpụtaworo nke gbasara enweghị mkpebi otu ihe ị ga-aghọta abụ na enweghị mkpebi abụghị agwa ziri ezi ọ bụ agwa ọjọọ e kwesịrị iwepụ ihe ndị a n'ime ndụ anyị site na ịmụ inwe mkpebi mgbe obi gị gwara gị si lekwa ihe a bụ ihe kwesịrị ime na ihe a bụ ihe ga-enyere gị aka na ndụ biko ana m arịọ gị n'ụbọchị taa mesie obi gị ike ana m agba gị ume jisie ike ihe ahụ nke chọrọ ime banye n'ime ya ị ga-ahụ na ihe nlụpụta ya ga-abụ nke ga-ewetara gị ọṅụ nke ị ga-ejikwa ma nye Chineke ekele n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 070 7224 oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa

ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma n'onwe ya amaara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị deredu mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ chineke hụrụ n'anya oge awa erukwala mgbe anyị ji enye onwe anyị nri ọzọ site n'okwu chineke okwu nke m ji bịa n'oge awa bụ okwu nke m kpọkwasịrị m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla isi iri abụọ na atọ ga-eme ka anyị mara ma anyị ga-atụ egwu ebe a ka a ga-ewere ihe ọgụgụ anyị onye ọma na-eme mma onye dị ike onye jupụtara n'obi ebere onye nwe m oge awa ahụ abịala mgbe ọrụ gị nwaanyị ji ekwupụ okwu gị ya mere m anụ m arịọ papa n'ime amaghị ekwu m niile ka mmụọ nsọ gị kwuo n'ime m ọbụna ntị ọbụla nke na-ege ya chineke onye nwe m ọ bụrụ ihe egwu ọbụla nke nọ n'ụzọ ndị gị ka okwu gị na-apụta taa na-ezosa ha dịka igiri gị ka ihe egwu ndị a niile bụrụ ihe a chọrọ achọ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen abụ ọma isi iri abụọ na atọ abụ ọma dịka abụ nke anyị na-agụ kwa ụbọchị onye ọbụla maara ya nke ọma jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m n'ebe ịta nri nke ahịa ndụ ka ọ na-eme ka m makpụrụ n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwayọọ ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya ọzọ a sị na m ejeghị ije na ndagwurugwu onyinye ọnwụ m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ndele gị na mkpanaka gị ha onwe ha na-akasi m obi ị na-edo tebụl n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m itewo isi m mmanụ iko m bụ imebiga ihe oke naanị ịdị mma na ebere ga-agbaso m ụbọchị niile nke ndụ m m ga-ebikwa n'ụlọ jehova ruo ogologo ụbọchị niile m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla egwu bụ echiche nke anyị na-eche na ihe agaghị adịrị anyị na mma ọtụtụ mmadụ ewepụla ndụ ha n'ike n'ihi egwu ọtụtụ mmadụ anwụọla n'oge nrịarịa n'ihi egwu ọtụtụ mmadụ amakwaghị ihe ha ga-eme taa n'ihi egwu ọtụtụ ahapụla ịtụkwasị obi na onye inye aka nke kwesịrị ntụkwasị obi ọbụna ọtụtụ anaghị agafe ule ọtụtụ ụmụ akwụkwọ anaghị egafe ule n'ihi egwu egwu bụ ngwa agha nke ekwensu na-eji anapụ anyị ọrụ anyị egwu bụ ngwa agha nke ji anapụ anyị ngwa ọrụ anyị akwụkwọ abụọma isi nri abụọ na atọ na-akọwara anyị na jehova bụ onye na-azụ anyị dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m ebe ọ bụ na o nyere gị ndụ ịnọ ndụ n'ala ndị dị ndụ ma ị nọ n'ihi ụkọ gịnị ka ị na-ekwupụta n'oge ndị a jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m mgbe ị na-ekwupụta otu a n'ihi ụkọ gị ị na-emenye ekwensu na ndị otu ya ihere ị nọ n'ala kọrọ ị makwaghị ihe ị ga-eme ee n'ebe ịta nri ka ahịhịa ndụ ọ na-edu m karịa n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwayọọ ole gị ọnọdụ nke ị nọ ọchịchịrị ọgbaala n'ezinụlọ gị ọchịchịrị ọgbaala n'ebe mkpata gị ọchịchịrị ọgbaala n'obi gị ee na ebe ịtagharị nke ahịa ndụ ka ọ na-eme ka mma kpuru n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m ya nke a bụ ebe ọ na-eme ka anyị makpuru n'ebe ịtagharị nke ahịa ndụ ọ dịghị ihe ụkọ nke ga-ewepụ ndụ anyị ọ dịghị ihe isi ike nke ga-emeri ọnọdụ bụla anyị nọ n'ime ya ee ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume mgbe ihe isi ike na ọnwụnwa na nsogbu na nhụju anya na-abịa iwepụ mkpụrụ obi m n'ebe ọ nọ ọ naghị ekwe ọ na-asị ee e, nwa m bịa ana m eweghachi mkpụrụ obi gị ana m eweghachi mkpụrụ obi gị aga m edu gị n'ụzọ niile nke ezi omume n'ihi aha m ọ naghị ekwe ka ọnwa ọbụla merie ndị ya ee a sị na anyị eje ije na ndagburugwu nke onyinye ọnwụ m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ee jehova anaghị ekwe bụnarị mgbe ndị ya na-amaghị ama na-eje ije na ndagburugwu nke onyinye ọnwụ anyị ije ije na ndagburugwu nke onyinye ọnwụ nke mmehie ọ bụrụ na ndụ fọrọ anyị ọ na-akpọchite anyị ndagwurugwu nke onye ọnwụ nke ihe isi ike ndagwurugwu nke onye ọnwụ nke nrịanrịa o nwere ike o nwere ọgwụgwọ o nwere ogbugbo nye ihe ndị a niile anyị agaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na jehova nọnyere anyị n'ime ọnọdụ niile ee ya onwe ya ekwela anyị nkwa na ndele ya na mkpanaka ya ha onwe ha na-akasi anyị obi gịnị bụ ndele ya gịnị bụ mkpanaka ya ee ndele ya bụ ihe ike ya mkpanaka ya bụkwa ike ya mkpanaka ya nke a bụ na ike ya na-akasi anya obi n'ọnọdụ niile ọ gaghị ekwe ka ihere mee ndị ya ọ na-eji ikike ya kpuchite anyị n'oge adịghị ike anyị ee ọ na-edeta bụ n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m ọtụtụ ndị anyị na-ekpe ka ndị iro m nwụọ ndị iro m nwụọ ndị iro gị agaghị anwụcha n'ihi na Jehova ekwela gị nkwa na ya e ga-edoro gị tebụl n'usoro n'iru gị n'anya ndị na-akpagbu gị nke a bụ na ndị iro gị ga-ahụ dị ndụ na-ahụ ịdị mma Jehova n'ebe ị nọ n'ihi na aga m edo tebụl n'usoro n'iru gị n'anya ndị na-akpagbu gị ha agaghị anwụ ha ga-adị ndụ hụ ọlụ ebube jehova na ndụ gị hụ ọlụ ebube jehova na gị jehova etewe isi bụ mmanụ iko mbụ inwebiga ihe oke anyị ga-enwebiga ihe oke n'ime ihe niile anyị ga-enwebiga ihe oke n'ime mkpata anyị ga-enwebiga ihe oke n'ime mmụọ anyị ga-enwebiga ihe oke ihe anya na-ahụ anya ihe ọ bụla ga-eme gị nwa chineke ga-eburu onye nwa ga-ahụta ịdị mma chineke n'ime gị amara ga-esi n'eluigwe zute gị ka ị nwebiga ihe ndị ya oke ee eh, naanị dị mma na ebere ga-agbaso anyị ụbọchị niile nke ndụ anyị haleluya naanị dị mma jehova naanị ebere jehova ga agbaso anyị ụbọchị niile nke ndụ anyị ụtụtụ ehihie abalị ịdị mma jehova n'okporo ụzọ anyị niile ịdị mma jehova na ebe anyị na-eje ozi ịdị mma jehova ịbụ nwaanyị na ebe ị na-amụ nwa ịdị mma jehova ịbụ nwoke n'aka ọkụ gị niile ịdị mma jehova okorobịa gbawaba nke na-agụ akwụkwọ n'okporo ụzọ gị niile na ebe ị na-agụ akwụkwọ naanị ịdị mma jehova ga-agbaso gị ogologo ụbọchị anyị niile ee m ga-ebikwa n'ụlọ jehova n'ogologo ụbọchị m niile gịnị bụ ụlọ jehova ee ị ga-echeta na arụ anyị bụ ụlọ nsọ jehova mana ị kwetere na ị ga-ebi n'ụlọ jehova ogologo ụbọchị niile nke a pụtara na ụbọchị ndụ gị niile na aga m na-eme ihe na-atọ jehova ụtọ jehova nye m amana ibi n'ụlọ gị ogologo ụbọchị m niile ma mmadụ ọ na ya ma mmadụ anọghị ya aga m ebi n'ụlọ gị ogologo ụbọchị m niile n'ihi na ụlọ gị anaghị eme ihe arụ n'ụlọ gị n'ụlọ gị anaghị eme ihe ọjọọ n'ụlọ gị n'ụlọ gị bụ ebe nsọ ebe obibi ọma gị arịọ m gị nwa chineke atụkwala egwu atụkwala egwu jehova bụ onye na-azụ gị dịka atụrụ ọ gaghị ekwe gị ihe ọbụla kọọ gị ee ihe chọrọ ịkọ gị echefukwala abụ ọma isi iri abụọ na asaa asị na jehova bụ ike anyị na nzọpụta anyị onye ka anyị ga-atụ egwu jehova bụ ebe e wusiri ike nke ndị ya ọ dịghị onye anyị ga-atụ egwu ma ọlị atụla egwu unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu ka m jụọ gị kee ihe merenụ iji na-atụ egwu Kee ihe merenụ ụjọ jidere gị n'ahụ gị onye na-ege ntị ị kpọrọ onwe gị nwa Chineke onye nwere Chineke nwere ihe niile onye nwere Jizọs nwere ihe niile n'ime ụwa nke mụ na gị nọ n'ime ya onwe ndị na-akwa akwa onwe ndị na-eri uju onwe ndị nọ na obi ntiwa ka m gwa gị gị nwa Chineke na-ege ntị kwere na Chineke gụọ akwụkwọ nsọ ghọta nkwa Chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ ya mee ka obi dị Chineke mma na-ege ntị na olu nke Chineke ihe niile ga-adịrị mụ na gị na mma atụla egwu gị nwa Chineke onye nọ n'ụjọ bụ onye na-enwe Jizọs ekwuwo m na onye nwere jizọs nwere ihe niile o nweghị ihe ekwensu ga-eme gị kwere na chineke atụla ụjọ gị onye na-ege ntị nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu imeela imeela n'ozi ọma nke taa anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ezinụlọ gị ozi nke dị ụtọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị chọrọ ka anyị kpere gị ekpere o nwee ihe nọ n'ime obi gị ihe na-agbaghịgharị kpọọ na anyị na nọmba nke 0706363724 070 6363 ma ọ bụ na ị chọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kpọọkwa nọmba ahụ 07063637224 ọ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com ka anyị nwere otu aka kelee ndị bụrụ anyị abụọma nke taa anyị na-asị ka mara n'udo Chineke

jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo